ya ụmụnne ka ekonomi o nwere ife ndị be anyị na-ekwu a na-agwa ndị be anyị nọ na Lagos na ugwu na ha na anyị ndị Igbo na-atabazi anụ n'ụlọ ndị Igbo na anụ n'ụlọ ndị na-ekwukwe ndị Igbo na anụ n'ụlọ nwekwa nke nọ n'ụlọ <laughs> ndị Igbo a na-asị ebe na taa bụ ndị bi na Lagos o ndị ọzọ a na-asị na pụghasị ka njụa natanụ n'ụlọ natanụ n'ụlọ ụlọ a ga-abata ọkwa nke a chụfụsị ndị mmadụ achụfusi ka o nwere ụlọ ọzọ ọkwa na ndị igwe ma ndị pg na ndị otu nwa obodo niile na-aga ngị ọp chụpụ mmadụ bụ mmadụ aligeshọn mee ya ihe akaje dị iche iche ụfọdụ nwụna dị ije ụfọdụ keseti ọp ha jee na sas fa batarazi again e nwere ndị kolisi feko wee si n'ala Igbo wee pụọ wee jebe na Lagos ahụ ebee ka ọ jelụ arụfọrọ ya n'ala Igbo ụfọdụ jelụ ego ha kpatara were ego a na na-atọ n'okwu na ụka today ụfọdụ bụ na dị oli anị nna farapụlụ fa na ofu onye ji gbagide ya fensị were ya ife nwa na-eme echi ya na-eme n'oji ego akwa ndị a ka a na-asị fa bata bata ebe ka a na-abata ebe ị ga-abata ndị mbulu na standby ka ebulu ebe a ka ị ga-abata lụọ họteelụ ahapụ mmadụ ka o jee ebe a ebe a ka ị ga-anata ụmụnne dị ahapụghị aka ihe bicha ndụ n'obodo oyibo onwe ya mee gị ịnata ka ịnata nata be nna gị nke anyị natara ozugbo edeela onye RIP agbazighị egbe onwe asidenti onwezi asidenti ọ ya atụ ya ubibe ga-egbu ya ebe mmadụ jee kpọta ndị ilo fabia buru nwanne ya nwoke ndị ọ ga-eweta ego nwanne ya nwoke jee dị ije ọ natarazi egbu onye egbuo di ya afọ ọjọọ benata na ya na natabazi ana natabanụ natabanụ ọ bụ na ịchọ ka anata ikreti elofa a conducive yes gị nwa abụọ ya na-anọ igosiri na gị nwa nọ n'ụlọ na-arụ ofolo <laughs> abụghị ebe ị nọ ide alarụnwa ụlọ abalị ndị ọnụngo mme na-ekwe aghụ nọrụ kọmuniti ị na-anọ ndị si na ịgba ezu ike a na-adọtala ụlọ okwu na ụka ndị polisi everyday ndị amị everyday etu a a na-agba ọsọ a nọkata egbuo mmadụ na-agba ọsọ ọchụ etu a n'obodo a ka a na-asị gị nataba nataba ndị a niile gbasa na-elesi anyị nke ijere ebe a kịta na elesi onye a na nata onye ọzọ ego nata onye ọzọ ego mmadụ ịtọ n'ofu anyị arụrụ ala dị iche iche ọ ife na-eme na benna nna ya na ya n'ụlọ na tabanụ ha kemgbe legọs ga-agwụ n'ike ya mgbe ụfọdụ sef ibi na legos ya kafoghị ahụ karịa ibi n'ala Igbo intimidation dị n'ala Igbo onye ga-ekwu si finish n'ala Igbo ka a ga-afụ gị mmadụ o nwere ife idebe mmadụ famanụ ka isi eje ime gị ama amadịfa ka ife achọ egbuo oge egbuo sef obi ọjọọ karị na be anyị ụfọdụ ndị mmadụ bi na Lagos ama anatazi ya n'Igbo again nke a bụ ị ga-ama so onye na-ejekwa ka ọ neelu mmadụ anya malụ na ụfọdụ ndị na-enele anya ụfọdụ sef bụ ndị gburu mmadụ achụọ ha ọsọ n'ala Igbo ụfọdụ outcast ụfọdụ bụ na ha ama anatazi again n'ala Igbo a due to one or two concerning India family background and stop. fanwe jezesi sike ewere ebe a melụhom hom na so onye ọbụla na-ewepụta ọnụ wee na-asị gee nataba nataba tutu ị na-ana ịnene onwe gị ọfụma ịjụ ajụjụ onye a na-asị gị nata ebe ka ọ nọ ahụ ọfụkwara anyị bụ ndị nọ n'ụlọ anyị ga-ewenata n'aka n'ihe ọjọọ no matter your opozishọn ka anyị wepụ n'aka n'ihe ọjọọ kwụsị ịda achụgharị ụmụ mmadụ onye jetasị afọ were ego bata agwọbalị ya ọgwụ ego ihe eji eri nri jetacha ya dibịa jee na-egokọsị ngwongwo na ngwongwo ka ị weta tuo mmadụ aka anyị ga-ewenata aka gị nwa na-agba gbaa gbaa agba nwanne m wenata aka mmadụ ada agasabe nna ya iche ikpe ike jee kpaa ya n'ilo asụchụba gị ịnata efu mmadụ ndị ga-asị bịa chirenu ọ gịnị na-eme mbụrụ abụghị eji akpata ego jee chụọ ihe iyi eme jee gbaba mbọ ka anyị protekti ya na be anyị ka be anyị dịrị anyị safe ka anyị wee na-agwazi mmadụ ya bunata ya bunata ọ na ya natawada ọkwezi ọnwezi nnọọ ọ bụgodu nke bụ ụlọ anyasị ka ọ na-alarụnwu abụọ nke ị ga na-agba egbe a ga-agbagide egbe chi efo o nwere ezigbo akụkọ a na-akọ di ya progres ode di ya nkwugheri nkwugheri a na-ebesa akwa adịchibụ ya na ndị a bụrụ ya ka mmasị wenataba ibunata ihe niile ị nwụrụ mee nke anata na ana ana edozi ebe anyị ịchọzi na ịnaba ma edozighị ya nọrọ ebe a na-alawa otu nọrọ di ya ịnọ ebe a dị ndụ kalụwo mma na ị natara na ụlọ egbuo gị egbuo ịnwe ọrụ onwe gị ebe ene <laughs> ọkara gị wee were nwado obi ọnwa nabụrụ onwe gị ụwa <laughs> ma na be nna gị adịrọ mma <laughs> dee Igbo eze iyo